Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 6. Dialogue for Listening. Olee ihe onye a mere? Ọ kọrọ ede. Onye ke mere gịrị? Ọ ṅụra mmiri. Echere m ọ ṅụra mmiri nkwụ. Ị aṅụ mmiri nkwụ? ihe m na-eji aṅụ mmiri Dialog Dialogue for practice with build-ups. Olee ihe? Olee ihe? O mere. O mere. Olee ihe onye a mere? olee ihe onye a mere ọ kọrọ ede ọ kọrọ ede kee kee or nke a nke a onye ke o mere gịrị onye ke o mere gịnị ọ ṅụgha mmiri ọ ṅụgha mmiri iche iche ma ma echere m ma amị nkwụ echere m ọṅụ ama nkwụ aṅụ aṅụ ije aṅụ nkwụ aṅụ mm nkwụ mm mm or mm mm ee na na ihe na-eji aṅụ ihe na-eji aṅụ ngwọ ngwọ mm him na-eji aṅụ mmiri ngwọ ihe m na-eji aṅụ mmiri ngwọ Dialogue for practice without build-ups. Olee ihe onye a mere? Olee ihe onye a mere? Ọ kọrọ ede. Ọ kọrọ ede. onye ke o gịrị onye ke ọ ṅụgha mmiri ọ mmiri echere m ọṅụgha mmiri nkwụ echere m ọṅụgha mmiri nkwụ ije aṅụmị nkwụ ije aṅụmị nkwụ mm na-eji aṅụ mmiri ngwọ mm na-eji aṅụ Dialogue for comprehension. Olee ihe onye a mere? ọ kọghị ede eke, o mere ọ ṅụgha mmiri eche m ọṅụ amị nkwụ iji aṅụ mmị nkwụ ihe m na-eji aṅụ mmị ngwọ Drill 6.1 Substitution drill on the progressive forms of verbs. Part A Class H verbs. Origeri. anyị anyị righi nri mụ erighi m nri ịgụ akwụkwọ agụghị m akwụkwọ ya ọ gụghị akwụkwọ ndụ ndụ gụọ akwụkwọ ire ahịa ndụ reghe ahịa ha ereghị ha ahịa ịsa akwa a sara ha akwa mụ asara m akwa anyị anyị sara akwa ịkụ nkwụ anyị kụwa nkwụ ya ọ kụwa nkwụ ịṅụ mmiri ọ ṅụra mmiri ha aṅụwa ha mmiri iriri erigheghari ya o righeri Part B Questions and affirmative answers with Class H verbs. Righeri. ee erighi m nri unu unu righe nri ee anyị righe nri iku mmiri unu kughe mmiri ee anyị kughe mmiri ya okughe mmiri ee okughe mmiri ire azụ o azụ ee o azụ ndụ ndụ o reghe azụ e, Ee, o rere azụ. Ịgụ akwụkwọ. Ndọ gụrụ akwụkwọ. Ee, ọ gụrụ akwụkwọ. Ghe. Ị gụrụ akwụkwọ. Ee, agụrụ m akwụkwọ. unu unu gụọ akwụkwọ ee anyị gụọ akwụkwọ iri nri unu rigo nri ee anyị rigo nri ìrìghiri ee nri Part C Drill on HL class verbs. Useful words. Anụ. Anụ. Chinyere. Chinyere. O dere akwụkwọ. Anyị Anyị dere akwụkwọ. Mụ edere m akwụkwọ. Ịchọ ọrụ achọra m ọrụ ya ọ chọrọ ọrụ ịzụ anụ ọ zụrụ anụ ha a ha anụ ndụ ndụ zụrụ anụ ịhụ dọkịta ndụ hụra dọkịta anyị anyị hụra dọkịta ishi nri anyị shiri nri chinyere Chinyere siri nri m. Esiri m Ide akwụkwọ. Edere m akwụkwọ. Ya. O dere akwụkwọ. Part D Questions and affirmative answers with HL class verbs. Unu dere akwụkwọ? Ee, anyị dere akwụkwọ. Re? Ị dere akwụkwọ? Ee, edere m akwụkwọ. Ịzụ azụ. ịzụrụ azụ? Ee, azụrụ m azụ. Ya? Ọ zụrụ azụ? Ee, ọ zụrụ azụ. isi ihe oshige ihe ee shige ihe unu unu shige ihe ee anyị shige ihe Chinyere Chinyere o ihe ee o ihe ime ihe Chinyere o ihe ee o meghe ihe ghe Ị mere ihe? Ee, emere m ihe. Ị akwụkwọ? Ị akwụkwọ? Ee, edere m akwụkwọ. Unu? Unu dere akwụkwọ? Ee, anyị dere akwụkwọ. Part E Drill on Class L verbs. Useful word. Echiche. Echiche. Akọgha ji ya ọ kọgha ji ịvụ ede ọ bụghị ede anyị anyị bụghị ede chinyere chinyere bụghị ede iyi gbụrụ chinyere yọghị gbụrụ mụ ayọgha m ịgbụrụ iche echiche echeghe m echiche ha echeghe ha echiche ndụ ndụ chere echiche ịkọ ji ndụ kọra ji mụ akọra m ji Part F Question and affirmative answer drill on L class verbs. vụghị e, ede? Ee, avụra m ede. Chinyere? Chinyere ọ vụghị ede? Ee, ọ vụghị ede. Iri gbụrụ. Chinyere ọ yọrọ ịgbụrụ? Ee, ọ gburu ịgbụrụ. Unu. Unu yọrọ ịgbụrụ? Ee, anyị yọrọ ịgbụrụ. Iche echiche. unu chere echiche ee anyị chere echiche ha echere ha echiche ee echere ha echiche ịvụ ede avarrede ee avarrede re evorede e avramede End of Unit 6.